ọlụ ndị ozi isi nke iri abụọ na anọ mgbe ụbọchị ise gasịrị onye isi nchụaja bụ Ananias wee rịdata ya na ndị okenye ụfọdụ na otu onye ọka okwu aha ya bụ tatlọs ndị ahụ wee kọrọ onye isi akụkọ megide Pọl mgbe a kpọrọ ya tatlọs wee malite ibo ya ebubo si. ebe anyị sitere n'aka gị nwee udori nne ebe sitekwara n'ezi uche nke iji buru ụzọ zube ihe na-emeziri mba nke a ihe dị iche iche anyị na-anara ya nke ọma n'ụzọ niile na n'ebe niile feliks onye dị oke ebube anyị ji ekele niile ma ka m ghara ime ka ike gwụ gị karịa arịọ m ka ị were obiọma gị nụrụ okwu ole na ole n'ọnụ anyị n'ihi na anyị hụrụ nwoke a ka ọ na-abụ onye na-eme ka ihe ọjọọ baa ụba onye na-akpalikwa mmadụ n'etiti ndị Juu niile n'elu ụwa dum mmadụ bi ka ha bilie megide ndị isi bụrụkwa otu onye isi n'ime irotu ndị nazaret onye nwakwara imerụ ụlọ ukwu chineke onye anyị jidekwara ma onye isi ọchịagha bụ lisias bịakwasịrị anyị wee were aka ike napụta ya n'aka anyị onye ị ga-apụ ịmazụ n'ọnụ ya okwu banyere ihe niile ndị a nke anyị onwe anyị na-ebo ya ebubo mgbe gị onwe gị ga-ekpe ya ikpe ndị Juu wee sokwa ya n'ebubo ahụ na-asị na ihe ndị a dị otu a mgbe onyeisi ahụ fesiri ya aka ikwu okwu Pọl wee zasị ebe m maara na ịbụ onye ikpe nye mba nke a ọtụtụ arọ gara aga enwere m obi ụtọ na-agọpụ onwe m ebe ị pụrụ ịmazụ na ọ karịghị ụbọchị iri na abụọ site na mgbe m rigoro ịkpọ isi ala nye Chineke na Jerusalem ha ahụghị nkwa ka m na-agwa mmadụ ọbụla okwu ma ọ bụ ịkpaliri igwe mmadụ n'ime ụlọokwu Chineke ma ọ bụ n'ime ụlọ nzukọ ma ọ bụ n'ime obodo ha apụghịkwa igosi gị ihe a na-ebo m ebubo ugbu a ma nke a ka m kwupụtara gị na dịka ụzọ ahụ si dị nke a na-akpọ iru otu ọ bụ otu a ka m na-ekpere Chineke nke nna anyị a, ebe m kwere ihe niile nke dịka iwu anyị si dị nke e n'akwụkwọ ndị amụma n'ihi na enwere m olileanya n'ebe Chineke nọ nke ndị a onwe ha na-echekwa na mbilite n'ọnwụ nke ndị ezi omume na nke ndị ajọ omume kwa gaje ịdị n'ime nke a ka m na-arụghịkwa arụmụka inwe akọ na uche na-adịghị asụ ngọngọ n'ebe Chineke na mmadụ nọ mgbe ọbụla ma mgbe ọtụtụ arọ gasịrị abịaruru m ịlụrụ mba nke m ọlụ ebere na ịchọ onyinye dị iche iche n'iru Chineke mgbe m na-eme ihe ndị a ha hụrụ m n'ụlọ ukwu Chineke mgbe m mesịrị onwe m ka m dị ọcha mụ na igwe mmadụ ma ọ bụ ịtụ ụzụ adịghị ma ndị dị ụfọdụ ndị si n'eshia bịa ndị aghaghị ịnọ n'ebe a n'iru gị na ibo m ebubo ọ bụrụ na ha were ihe ọbụla imegide m ma ọ bụ ka ndị a onwe ha kwuo ajọ omume ọ bụla ha hụrụ mgbe m guzoro n'iru nnọkọ ikpe ha ma ọ bụghị n'ihi otu mkpu a nke m tiri mgbe m guzoro n'etiti ha sị ọ bụ ikpe banyere mbilite n'ọnwụ nke ndị nwụrụ anwụ ka a na-ekpe mụ onwe m n'iru unu taa ma ebe Filis matara ihe banyere ụzọ Jizọs nke ọma karịa ọ gwa ha ka ha chere sị mgbe ọ bụla onye isi ọchịagha bụ Lisias ga-arịdata m ga-atụle okwu unu o wee nye ọchịagha na-achị ọgụ ndị agha ise iwu ka edebe ya ka emekwa ka ihe dịrị ya mfe ka a gharakwa igbochi onye ọbụla n'ime ndị nke aka ya ijere ya ozi ma mgbe ụbọchị fọdụrụ gasịrị feliks bịaruru ya na Drusila nwunye nke aka ya onye bụ nwaanyị Juu o wee kpọta Pọl wee n'okwu ya banyere okwukwe n'ime Kraịst Jizọs mgbe ọ na-ekwu okwu banyere ezi omume na imerụ ihe n'oke na ikpe ahụ nke gaje ịbịa feliks wee tụọ egwu o wee zaa sị gaa nke gị n'oge a mgbe m nwere oge m ga-akpọkwa gị ọ na-elekwa anya na Pọl ga-enye ya ego n'ihi na ọ na-akpọtakwa ya ọtụtụ mgbe ya na ya na-akparịtakwa ụka ma mgbe arọ abụọ gbazuru Poisius Festus nọchiri ọnọdụ Felix ebe ọ na-achọ inwe iru ọma n'ebe ndị Juu nọ Felix wee rapụ Pọl na agbụ